ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke jesụ udo na-edere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị life world radio ministri akara ndị baptizim missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime eru nke dị n'ime Ibadan steeti ka ozi ọma si eru nso ọzọ ka udo nke Chineke nke chasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị na ụbọchị nke taa anyị ga-aga n'iru ịnụrụ okwu agbamume na okwu ntụkwasị obi nke Chineke iji wee nyere onwe anyị aka na na-atakwa ngozi nke chineke nke kwesịrị nne anyị ga-eleba anya na akwụkwọ abụ ọma akwụkwọ abụ ọma nke isi 121 abụ ọma 121 ka anyị ga-agụ na ka anyị ga-eji wee ihe ntụgharị ubi n'ụbọchị nke taa ọsị abụ ndị nrigo m ga-eweli anya m abụọ lee ugwu niile olee ebe aka m ga-esi bịa aka m na-esi n'aka jehova bịa onye meworo eluigwe n'ụwa ya ekwela ka ewezụga ụkwụ gị n'ọnọdụ ya onye na-edebe gị ya atụla oru ụra lee ọ dịghị atụ oru ụra ọ dịghị ararụkwa ụra bụ onye na-edebe isrel jehova bụ onye na-edebe gị jehova bụ ndo gị na-aka nri gị anyanwụ agaghị etigbu gị n'ehihie ọnwa agaghị etigbukwa gị n'abalị jehova ga-edebe gị ka ihe ọjọọ ọbụla ghara ịdakwasị gị ọ ga-edebe mkpụrụ obi gị jehova ga-edebe ọpụpụ gị na mbata gị site n'ugbu a wee ruo mgbe ebighị ebi amen ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwana anyị ezi ndụ ga-ekwesịrị ekwesị dị ka o si kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ tụkwasị obi na chineke tụkwasị obi na ebere chineke na-abụ isi okwu anyị na ụbọchị nketa taa na ọbụna anyị lee anya okirikiri n'ụbọchị taa ma n'ụwa nke taa ma n'oge nke a anyị nọzi n'ime anyị afụ na enwere ihe mgbagwoju anya dị ebe dị iche iche enwere ihe ngarịpụzi juru ebe niile ọ bụkwazighị ihe ụfọdụ ndị mmadụ tụbara anya ka ha na-afụzi n'ụbọchị nke taa ọ bụkwazighị atụmatụ niile nke ndị mmadụ mere bịara na mmezu ihe ndị a niile wee bụrụ ihe na-eweta na ịgbagwoju anya ma ihe anya mmiri ma ọ bụ n'ihe nye ụfọdụ ndị mmadụ mana na-ekwena ka ọ bụrụ anyị ihe ịgbagwoju anya bụ ka ndị nke kwere ekwe n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara sị na mgbe n'ikpeazụ na oge nke ikpeazụ n'ọgwụgwụ oge ị e ga-enwe ihe ndị a niile mmadụ bụghara mmadụ mmadụ ya agharịpụ mmadụ ya emekwana akpakwana agwa dịka mmadụ n'ihi na mmadụ abụghị chineke akwa nso mere ka anyị mata na chineke abụghị mmadụ onye na-agharịpụnị ilezi anya fụ na ngharịpụ bụ na akparamagwa mmadụ mana ọ dịghị etu na chineke anyị n'ihi na chineke anyị bụ onye kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke ihe ọ bụla n'aka chineke chineke adịghị agharịpụ onwe ọ dịghị agọnarịkwa onwe ọ bụkwana onye na-adịghị ike ma ọ bụ onye ike ya nwere njedebe si na ya emego dịka ike ekwesịrị na ya pụzi ime ọzọ ihe ndị a niile bụ ihe anyị amata ka anyị wee jidesie chineke ike ma na nkwa nke o kwere ọbụla dị nkwa nke o kwere anyị na ụbọchị ndị gara aga ma ọ bụ arọ gara aga ma ọ bụkwa nke o kwere anyị n'arọ nke a anyị bụ na anyị mata ihe ndị a niile anyị amara na ịtụkwasị obi n'ebe chineke nọ bụ ihe kwesịrị bụ ihe nwere olileanya karịsịa n'ihi na ịtụkwasị obi na mmadụ o jechaa bata ma ọ gagharịchaa ọ bụ na ọ pụta ahịa dịka o si lewe anya n'ihi na mmadụ ị na-atụkwasị obi bụ mmadụ efuga ya nwere onwe ya nwekwara ihe ọ na-atụkwasị obi ọ bụ na ndị tụkwasị chineke obi ha nwere elekwa anya nke chineke ọ bụ na ihe dị ka ndị nke ụwa ndị nke na-etinye aka n'ebe rụgasịrị arụ ma ọ bụ na-etinye aka na ebube nzuzo dị iche iche dịka nwere otu nzuzo ma ebe nwa dibịa ma ọ bụ ihe ụzọ gbagọrọ agbagọ ọ bụ na ihe ndị agharịpụ ya efuna ya agharịpụgo mana ọ dịghị etu a ebe chineke anyị nọ ile anya efuna ebe anyị gụpụtara na abụma ọ sị na na chineke ga-edebe gị ka ihe ọjọọ ọbụla ghara ịdakwasị gị ọ ga-edebe mkpụrụ obi gị ile anya efuna na mkpụrụ obi mmadụ n'ebe ahụ ka ihe niile si erugharị ebe ahụ bụ isi iyi nke ndụ dịka akwụkwọ nsọ si gwa anyị na akwụkwọ ilu o si n'ebe a na mkpụrụ n'ebe a bụ isi iyi nke ndụ gedebe mkpụrụ obi gị so mkpụrụ obi gị ya ka chineke ji edebe udo anya ya na ihe ọbụla anyị tinye n'aka chineke ọ dịghị agba nchara mgbe onye dere abụ ọma dere abụ o dere n'ihe nhụju anya o dere na-enweghị olileanya ebe mmadụ nọ akpacha e anya o jegara n'ebe mmadụ nọ si ha nyere ya aka ma ha buru ihe ike ma ihe dị anya ndị mmadụ gharịpịa o wee tụghazie wee n'eji ebe ka aga ebe chineke nọ ile anya efula bụ ọma kwụziri ihe niile ma ihe oriri ma ihe ọṅụṅụ ma enyemaka nke si n'ugwu na nke nta na ihe niile a ịfụ na inye aka nke ukwuru si n'aka Jehova bịa onye kere eluigwe n'ụwa ile anya efula mgbe chineke kere eluigwe n'ụwa ọ dịghị ihe ọbụla kọrọ anyị etu ahụ si wee kee eluigwe na mbụ etu ahụ ka si wee rute n'ụbọchị nke anyị a ọ dịghị anwụ na-eti na mgbe ya ọnwa na-abịakwanye na mgbe ya mmiri ozuzo na-abịa na mgbe ya efu na o nweghị ihe bụ na ọrụ aka chineke maọbụ ike niile na-agbanwe agbanwe kama etu ahụ ọ dịrị na mbụ etu akọ na-adịgide were mgbe ebighị ebi akwụsị maka ama na e, ndị hibru 13 e, isi nke iri na atọ na amaokwu nke asatọ na jizọs kraịst etu ọ dị na ụnyaahụ etu akọdịta mgbe ebighị ebi ịfụ na ọ dịghị agharịpụ so ọ bụrụ na chineke onye tụkwasịrị obi na chineke chineke ga-edebe mkpụrụ obi ya chineke ji eme ka ihe ọjọọ ọbụla gara ịdakwasị ya chineke ga-edu ọpụpụ na mbata gị mgbe ị na-aga njem ihe ọbụla nke ibikwasị aka ị na-eme ihe niile enwe ngọzi maka gịnị maka na chineke bụ onye kwere nkwa na-emezu nkwa so o gbere ka anyị ghọta ka anyị tụkwasị obi n'ebere nke chineke chineke bụ onye obi ebere ọ dịghị agharịpụ chineke bụ onye obi ebere ebere ya ka o ji wee chọọ ụwa mma ebere ya ka o ji wee mee ka ọ wepụ n'uru wee nye anyị ọkpara nwa bụ jizọs kraịst ka onye ọbụla nke tụkwasịrị obi na ya ghara ịnwụ kama ka o nwee ndụ nke ebighị ebi ebere ya bụ ihe kwesịrị bụ ihe na-enye mmadụ ndị kwa ụbọchị na-ekpuchido anyị na-azọpụta anyị n'aka ihe mbibi niile dị iche iche ilekwa anya ịfụ na ọsị na amaokwu nke atọ ọsị na oge e ka ewezụga ụkwụ gị n'ọnọdụ ya onye na edebe gị ọ dịghị atọ oru ụra na ọ dịghị nwe mgbe ya bụ ịbịa ọsịghị na-emela n'ụtụtụ ka n'ike adịghị ime ọzọ n'ehihie ma na-emego n'ehihie ike adịghị ime ọzọ n'abalị ọ na-adị ihe ndị igbo na-akpọ kọnstant ọ naghị agbanwe ọ na-adịgide mgbe ebighị ebi osisi ọ onye na edebe gị oge abụọ ndo gị n'aka nri gị na ọ nke na idebere n'ụtụtụ ga-abịata n'abalị ihe ọjọọ gabiga ya no anwụ agaghị etigbu gị n'ehihie ọnwa agaghị etigbukwa gị n'abalị ka ọ na-echebe gị n'ehihie ka ọ na-echebe gị n'abalị ịfụ na ihe niile nke ndị mmadụ na-achọ ike ma ọ bụ nchebe ma ọ bụ ndokwa n'ebe rụgasị arụ dị iche iche ịfụ na ihe ndị a niile zuru oke n'ebe chineke nọ nwanne m nwoke na nwanne m nwaanyị gị na-ege ntị jehova ga-edebe gị ka ihe ọjọọ ọbụla ghara ịdakwasị gị ọbụla dị na arọ nke a ma ọ bụ ka n'oge nke a mgbe ihe tipịa tipịa ma ọnwụ na mfu n'ihe niile gasị ebe iwe ma ndị ntọ n'ihe niile jugasịrị ebe niile efu na sị na jehova ga-edebe gị ka ihe ọjọọ ọbụla ghara ịdakwasị gị nakwa ka o ji wee sisi gị atụla egwu na enweghị nọnyere gị gị atụla egwu n'ihi na egwu na-emezi ka ụfọdụ ndị mmadụ pụzie n'okpuru ndo nke chineke ọsịna jehova ga-edebe gị n'ọpụ gị na mbata gị niile site n'ugbu a wee ruo mgbe ebighị ebi ọ bụghị ọnwa nke ọ gara ọnwa nke na-abịa site n'ugbu a wee ruo mgbe ebighị ebi nwanne nwoke na nwanne m nwaanyị gị onye na-ege ntị zobe onwe gị n'okpuru ndo nke chineke ọ bụ na edobe onwe gị n'okpuru ndo nke chineke ịfụ na chineke ga-enye gị ihe niile nke kwesịrị ka ịnweta ọ gọzie gị ngozi nke na-aba ụba ọ dịghị eweta ihe mgbagazi ahụ ma ọlị ịfụ na n'ehihie gị ngozi ga-adị ya n'ụtụtụ gị ị ga-enwe ngozi n'abalị kwana ngozi aha ga-adịrị ọ gọzie gị na ụtụtụ o yi esi ngozi a ma ruo ma n'ụtụtụ ma n'ehihie ma ruo n'abalị ị ga-afụ ngozi nke pụrụ iche site n'aka nke chineke bịa mana mgbe ị ga ihe ndị a ebe nweta ihe ndị a niile ga-esi ya bịa bụ na nke kachasị nke bụ ọ bụ na inwe ya dị ka onye nwe gị na onye nzọpụta ọ ga-emere gị ebere dị iche ọ ga gị amara nke pụrụ iche ma natakwu jizọs kraịst mbụ onyinye nke chineke anyị nyere n'efu ọ bụ na dị ka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na na mkpụrụ obi gị dị ka onye nwe gị na onye nzọpụta gị efu na ebe a bụ isi mbido mbụ nke eji bidogodozi wee ji atụkwasị ya obi n'ihi ewi bugodo ụzọ nye chineke obi gị wee jee emere gị ihe ndị a niile wee ji atụkwasị ya obi ọ bụrụ na ịnatago ijidesi ike na okwukwe n'ihi na a sị na ọ bụla ijighị okwukwe na onwe ihe ọ bụla ya eji wee nweta iroma nke chineke ị nwetago iroma nke chineke were okwukwe bịa gị onye na-atabeghị jizọs kraịst dịka enweghị na nzọpụta ugbu a bụ ohere dịrị gịnị iji wee mepere ụzọ obi gị ka ọ bata obere ya achị achị wulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka esi chineke na enugwu okwu ya iwere n'okwu ya wee mere ihe ịbịagwu ịnabata nwa ya nke o nyere n'efu nke o ji wee gbapụta ụwa na mmehie ka ọ bụrụ onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke ị ga-afụ ihe pụrụ iche na ndụ gị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen hulata isi ka ekpere chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile chi nke na-aza ekpere lewe ndị oru gị ndị a ndị nke ịhụlatara isi n'oge dị ugbu a ịnabata nwa gị jizọs kraịst onye nke inyere n'efu dị ka onye nwe ha na onye nzọpụta ha onye nwaanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke eketa oke na alaeze gị dịka osi wee kwesị na ka izi wee kwe na nkwa n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen gị onye mere nke a ekele dịrị chineke n'ihi na azọpụtagwo gị ịdebere afọ gị n'akwụkwọ nke ndụ mata na ozi ọma na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akụkọ maọbụ akụkọ maọbụ ajụjụ maọbụ ihe omume unu ga-enweta n'igwe okwu 081 329 00111 maọbụkwa na 08056719493 mgbe unu na-eme nka ka Chineke gozie unu gozibigo n'oke n'aha Jizọs Kraịst bụ onye nwe amen